Ndị China bụ ndị isi na pịmpọm. Ndị China bụ ndị isi na pịmpọm. Chinese are experts in ping pong. Chinese are leaders in ping pong. Chinese are champions in ping pong.